ọhaneze ndị igbo ekene m unu n'ụbọchị nke taata na okwu ka m ji wee bịa nụfe vidio nwanne anyị nwoke nọ n'akụkụ ebe a na o nwere <laughs> okwu ọ maọbụla onwe wee sịkwana ka m bịa wee ka m wetali unu biko na tupu anyị na-ekwunye bụ okwu achọrọ m ka ị sọskraịbụ na dis chanel ị chaa inyela anyị aka gbuo notifikeshọn gị ka isola anyị na-enwetakwa notifikeshọn mgbe ọbụla anyị tiri vidio notifikeshọn bụkwa na egbe ha anya on anyị poste vidio ọbata ka ala atụ na fonu gị nke kachasị mkpa bụ na ịkpọnyere anyị ka na agbaso ya bụ ozi gbasacha anya bụ ozi itile anya aka na shia bọtịn nke bụkwa nke ịgbasa ozi biko na ọ nwe ihe okwu na vidio anụnụ ọ sị na dibịa niile ya bụ mgbe ọbụla enye ha ego ha ji elụ alụ mmadụ ọlụ ihe akwana infọmọfụ advaịsị bụrụkwa m infọmọfụ okwu a na-ekwukwa ka ndị ọzọ wee na-amụta ihe na ya o nwesị dibịa bụla iji ya na nke ya o wee bụrụ na ọsọsọ ihe ngote ngote ngote ngote ka ọ na-egote epụta ọsị gị weta ego ka eje gote nka weta ego ka eje gote nka ọmahụ mkpọrọgwụ n'ahịa ọmahụ nke ọ ya awụ ọba ahịa ọje were aka eje bụta na ya bụ ihe socha na ihe mee na dibịa lụọ lụcha ọrụ ọbụla ọma nga aga na-abụgodo ụzọ gbaa afa agbacha afọ ọ gwa gị sị gị na ihe anụnwa ị na-eme ọ ya agakwa ọ ya aga tụrụ aja ọ ya agatụrụ ihe agwọta agwọta ọ ya agatụrụ mmiri ma nwekwana ihe afọ ya agbachasị ha mba nke abụghị nke mkpọrọgwụ na mkpa akwụkwọ banye na mmiri nkwa nke ọha bụ imechasị gị mba nke abụrụ nke mmiri jee kpekọnatarịa mkpọrọgwụ gbuelu ya um, ụfụ ewu n'ime ya anya bụ ihe ya gaba agaba biko ọ chọrọ m ka unu nene vidiyo nwanne anyị nwoke bụ ss park unu ofu ebe o gbulisi nyebe ihe nke nke unu gbanyechaa ya anyị na ya azụ ọzọ ekene m unu unu na n'onu ebe sesụ akpụrụ nna gbuleru agwa hmm? eh, m na na-ekwukwu nke ụzọ n'elu onye na-ekwu nwere ebe ọ ma ekwuru mmadụ ọnwa ndị na-asị ee na m etobegolu ha na-aba n'ime nwanne m mmadụ na-etobere mba n'ime etobe ọbụla asị gị na etobegolu mba n'ime ọchụ mana ụgwọ ejiri ma ọ bụrụ ụzọkọ na-adịghị afụ nọ na afụ ụzọ na na-aga ije ọfụma ma na dibia abụọ ibe ọ na-eme ka ọ na-amarụ dibia bụ ịkpọrọ dibịa dibia bụ ka dibịa zọọ ụwa onye zọpụta ka dibia bụ onye zọpụta ka bụ chukwu si n'aka ndị prọfet si n'ime o na-enyere ndị mmadụ aka o chukwu nyere ndị dibịa ike ekwensị na-enyere ike so ndị na-akpọ mana fon na onye kpọ mana fon nsi amụ nọ n'ime gị n'ime ọfịa mmụọ ma dị abalị m n'ime ọfịa nwere ka mmụọ m balị m ọfịa agwara m na maka ma aba arapụ aba arapụ mgbọrọgwụ saba metemete mgbọrọgwụ ọzọ na esicha ibe ndụsara mmadụ ọlụ ọma nri o nwere dibịa maara ọrụ ma ọ bụrụ ọma ji na-aba n'ime ọfịa na ọjọọ si mmadụ ya onye ma na ọma na-afịa aba n'ime ọfịa ya lụrụ ometele mgbọrọgwụ ometele abịa na abụrị ọlụsị ọrụ sị na dibịa mara nna m gbalị m na na mgbalị m na dibịa ọbụla ma liva na emeje n'abalị mgbe na na-akpụ ndị dibịa n'ọnụ tata bikọs na ọ bụrụ dibịa niile na-akwụlibe abanye ime ọfịa si nakwa ya pụta mgbe e ma mara na ka ị na-eme big mmadụ mere gị ọganya la lụrụ ọrụ mere gị ọ bụrụ gị mere nwa gị ihe ezukwu ike ahụ na-eme gị n'abalị ime ọfịa na-apụta mgbọrọgwụ ọ na-enyekwere ndị ọzọ aka nna m ka na-aba n'ime wee lụta nwanne nna m ka na-aba n'ime ọfịa nwere ụta nna m niile bụ okenye okenye ka na-aba n'ime ọfịa so na dibia kwụsịrị na-aba n'ime ọfịa n'ọlụ ọmalibe ọ na-eme n'ọlụ ezile ka ọ na-alụ onye bụ na ha na-alụ ọrụ ya bụrụ ịnọdụ n'ụlọ mmadụ ebiezi na ọka ego ọlịa sọsọ ọjị na n'ime ọbịa pụta mgbọrọgwụ nwanne ya bụ dibia ọnọdụ ka n'aka na ibe bụ ha na ibe bụ ha na-ata diba njiria eji a enwe na anaghị na alụ ewele onye ibe na-esiri ike onye ibe na ka e ji anụ enwe anụ ọgwụ toyepụ nwa bibe na-esiri anwụ ike ibe eji anụ enwe eme erika mana n'ụwa tata na a na-agazi onye bịa enye dibia ego dibia baa n'ime ahịa baa n'ime afịa olu na-afụ dibia dibia na-ego mgbọrọgwụ onwere nna m gwara m na onwere dibịa na-ego mgbọrọgwụ n'ije n'ime ahịa n'ọnya abụ na ịrụcha ụlọ ọma nle ọbụrụ mgbọrọgwụ gote n'ime ahịa o nwere ike egotara gị mgbọrọgwụ okwu abụ na-ebu na acha ifiliela ọchana achara dịka ọzụ na ndị ọrụ gị ọ bụrụ nke chara mere ijiri aka gị dị ata ekwu abụ iji lerụ ọrụ ịmara ihe na-alụ ncha ma ntụ gị anya anụnwa bụ anụ m dupere metịa ka m jiri ọrụ ka metịa ewele ncha ma ewele agamniru na ewele abịa ka eji eji ya mana nwere ike mba n'ime abịa enwere ọzọ ya enwere ike nwere anị ife ọzọ ya gị na ata ị nwere mana nke a anọ m n'ime ya go nweta okpu bịa metadisi anyị m ga-emeke chọ na atalisi n'ime gbapụ chọ na anyị atalite imeta iji lelụ ọlụ ka ihe na ibe abụ anyị atara ndị so ndị na-akpọ m na-akpọ m na vọnsị na mmụọ etofegara adetofe mba n'ime n'ime ọbịa nabata n'ime ọbịa ịbịa bịa ma ọ bịa ma ị bịara nidịrọ nnọ chere m nkọsara mbalị n'ime ọfịa ị na-aba nna ndị na-agwọ ya karịrị ndị na-agwọ ya karịrị ibe anụ nwa na-abịa emete na-emete bụ nye ka m azụ nwa bụ ndụ nye ka m nwa bụ ọgwụ ọnwa ndị na asị na ba na-abụ e, eme ibe ọgwụ adị m agba ajọ ọgwụ ibe nna agba ọgụ ibe na-agwọrọ ọgwụ ọbụla ịbụrụ m ngwọrụ n'ibu na anụ ka m na mana ọgwụ n'ihe eme gịnị aga m n'iru ọgwụ amụ nso eme mmadụ ka na-aga n'iru na ọ bụrụ na m na-ekwu na ọgwụ na ọgwụ melike na ọgwụ melike bụ na ọ na ọgwụ adịrị adị ọgwụ dị na ọmala ụdị ọgwụ ya eji na-agwụ a gwara m na ọ bụrụ mmadụ niile ibego na be m na mma agba mgbasa ebe ọbụla chi gị sụrụ ọgwụ sụrụ ọgwụ ọbụla m ga-emele gị sị gị rapụ ya anyị sibe n'ụzọ mmiri otu a n'anya e nwere ewele mmiri ịba ịba na mmiri na anaghị nata ngozi na mmiri otu akwa o si dị n'ụwa so mma m ji ee na ọka m wee bute ego meela onye ụdọrọ mmanya na chi anabatara ọgwụ mmebeli ọgwụ ife ọ ọbụla dị n'ime ọgwụ anwa bụ mụnwa kwa emechesikosi famili m o nwere nke dibia ya mere ya bụ tata dibia nwa dibia nwa a na-agba ọtacha na-agụ ngolokwu na-agba ebe niile ọ dị ajụ ese emechara ikpeazụ ọgwụ niile ọ gwakọchara ndị mmadụ na-emecha nacheta azụ n'ebe ọnụ n'ebe mmụọ aja nso ị na-ene nwa dibia nwa na-ezu ori nwe ya na-eme ibe dị iche n'iche ibe na be mmadụ ya bụ ivo ị na-enwe enweta onye dara obi na-enweta onye na-adị aga ije na-enweta onye na-abụsi olu mmiri ọ bụrụ ọgwụ dibia na-agwọ bụ ajọ ọgwụ ana m ekwuru na m na-agwọrọ ọgwụ m agwọ ọgwụ mana ịbịa na na be ụfọdụ mbikwa nkọwalị gị akọwalị ime ọdọstand ime ọdọstand ibe nke esi eme ihe ọgwụ ọbụrụ oge niile ka mmadụ na-agwọ ọbụrụ oge niile ka mmadụ na-agwọ ịghọtala m eme ihe ọgwụ na-emesi ihe ọgwụ ike na-akọ m ma na-epịa ọ bụrụ na ọ na ọ bụrụ ewele ọbụla na e nwere e e e mmadụ ya ahụ na arụ ahụ anabata onye eme igosi ya dị ọgwụ ụgwọ ahụ onye anwa nsogbu onye ọzọ ya nwa nsogbu ahụ ya ahụ ya na nlọ ọ bụ nke bụ dibịa ahụ ya ma ndị dibịa na-ejizi kịta nwa ka ego nwa pụta na-agba ọgwụ niile pụtara ụwa onye ahụ gbọ nke agwọ nke ọzọ gbọ nke mgbe nke ọzọ ndị be anyị eme like so mba n'ime ọbịa m ga-eji n'aba n'ime ọbịa na ọbịa m eji n'aba n'ime ọbịa napụta mgbọrọgwụ tilili nwa nwụ ọ bụrụ na na-aba na gị m na fon ka ịbụ big man bụrụ big man na-azụ eh, na m mba n'ime ọfịa nna etofere mba n'ime ọfịa mmeji na-aba n'ime ọfịa balide n'ime ọfịa na-alụlụ igbo ọlụ tilile nwụọ ọmụgwara unu so onye na-akọrọ na-asị eh, na ese ese etofego nke inwe ndị na-asa ahụ mmadụ 100 nwe 200 ba niile na-abalị gị na ndị na be mbụ ndị eji na-amụ dibia basoro ba nzukọ bịa nya nwa mụtasịgo di ya m wee si meji naba n'ime ọfịa ka ọnụ ya arapụ ya anwụ onye abụghị emetala gana datịn sị gị na ọyọ ibe anwụ ya ibala emetakọ emeta mgbe ọ bụla osue gị tụsie ezuzi ebunye mmadụ na ata ata ịba n'ime sosibe e n'ime eji na-ego ego bụ n'ime afịa na ife bụ isi ugwu ịma na a bụ isi akala ụda ịma na ife bụ isi awụ mme ịma na nke bụ isi akụm isi mmụ ibe ma anụ ka e na-ego n'ime ahịa rapụ m je gote mgbọrọgwụ n'ime abịa wayo juru wayo erikazi na wayo oriri na rapụ nji na-egote na-egote mmibe a n'ime ahịa wayo oriri na ube n'ugo anyị na-eje ahịa egote onwere ndị na-amara ibe bụ ube n'ugo onwere ndị na-amara ibe bụ ube n'ugo na ọ bụrụ anya ka adịbele mala amala na na-egwota ube na ube na e, e, ụbagụ egwota ube ube n'ụbagụ edebe ifile n'ugbe n'ugo ka ọ bụ eweta ube n'ụbagụ edebe ube n'ụbagụ ịbata ibe ya arụ n'Ubenugwu nwere ite na ibe ete Ubenugwu ibe ya alụrụ alụrụ ọrụ agwara gị gị na ụzọ ọchaka ịchọ ka ị na-ego ugbenugo n'ihi na ọ doro gị anya iruo n'ibe ugo nọ ndị na-ele abịa ekwutere gị ubene kata banye agara ọnụ ma nọ na ugo karị kwute ubene ihe na-alụ ọrụ ka ịmara ebe ị na-alụ ka akwụsị nji na-akọ gọ na-elu ọrụ mmadụ ọrụ n'ọdịnakọrọkwa m nke ibe na-emelu n'igbo ekene m igbo niile na-asị nọ ya dịlu igbo niile mma biko ebe onye nọ na-enene anyị gbekwala anya n'aka na sọskripshọn bọtịn na anyị sọskraịbụ chaa biko etiri anyị kọmentị gị na kọment seshọn ka enwe nkwa ike na-amata ihe dị unu n'obi ilaiki ya dịziri chaa ya ishi ya ka nyanwụ vidiyo wee nwekwa ike wee na-aga viral ekenekwa m onye ọbụla na-asị na ya adịolu bụ niile mma biko ebe ị nọ na-enene m asị m ihe ọma ya kpọ nwoke ihu kpọ nwaanyị ihu ekwuchakwa m kwa ha m n'ụlọ ụbọchị nke taata anyị enwekwanụnụ mgbe ọzọ Thank you.